E mere nzukọ mbụ nke National Muslim Students Association of South Africa nke mbụ n'ime afọ iri gara aga na Durban na Jenụwarị n'afọ puku abụọ na anọ.